Igbo kwenu kwenu kwenu Igbo ndị ọma ije eme ọnụ unu anụ na anyị na-ewetara ụnụ omume ahụ na-enye gị obi ụtọ a na-akpọ ụzọ ndụ aha bụ kasi ọnụmọ nchetakwa na omume anyị si n'aka kamera Boy TV Igbo abịara ọnụ ụkwa anyị nwere nke taa kpọọ ọkụ n'ọnụ ma cherekwa ka m gwa ụnụ onye mụ na ya so eme omume a nna m nye ha igbo ndị ọma anyị ji eme ọnụ ụnụ maka anyị si eme ya ụbọchị ọbụla anyị aweela ọzọ n'ụbọchị nke taa anyị gbaa ọkụ n'ọnụ dịka mhm. nwaada kasi si kwuo afa mbụ maazị Lam lamkris nwoke ahụ ndị igbo ji eme ọnụ ngwanụ ụnụ anwụ na nkụ na ngwọ na-abịa nweenụ ndidi na anyị na-abịa chinu ndị be anyị dịka m si gwa ọnụ ihe anyị na-ewetara unu nke taa kpa ọkụ n'ọnụ isi isiokwu anyị na-ewetara unu nke taa bụ ndị igbo na ọjị lamkris ịtatụla ọjị mbụ echeghị m na e nwere nwa afọ igbo ga-asị na ọ tabeghị ọjị na ndụ ya niile atala m ọjị tazie ya maka na ọjị bụ ihe ahụ ndị Igbo ji eme ọnụ ya pụtara na ị bịa n'ụlọ onye Igbo kpọmkwem ị na-abata ihe mgbe a ga-ewetara gị bụ ọjị ọ dị nke ihe a na-eweta bịa wetara gị mmanya wetara gị keeki wetara gị ịmụ ihe nna ihe onye Igbo kpọmkwem na-ewepụtara onye bịara n'ụlọ ya onye ọbịa bụ ọjị ndị ọma ụmụ mana ọjị anaghị eto naanị n'ala Igbo ọjị na-etokwa gburugburu Naijiria niile mm-hmm. n'ala Hausa ọjị dị ya n'ala yoruba ọjị dị ya mana ọjị bụ ihe ahụ eji mara ndị igbo ọ bụ otu n'ime omenala ndị igbo nke na-agaghị anwụli anwụ ihe ọbụla ọsọrụ na ọsọ unu ma elu ma ala ọjị ga-anọrịrị ya kpọmkwem a mere ụfọdụ ndị mmadụ na-asị na ndị yoruba anarala anyị omenala anyị bụ ite ihe a mere eji e ekwusị ee eh, ee eh, efi amaghị uru ọdụ ya bara ruo mgbe a narala ya ahụ mana nke ahụ agaghị eme chi anyị ajụla ọ sị na ọjị bụ nke anyị ya mere ọjị ji bụrụ nke ndị Igbo unu ma na ọjị bara uru dị iche iche n'ala Igbo adaka si kedu uru ndị ahịa iche na ọjị bara n'ala Igbo biko kọwatụrụ anyị ọ dị n'ala Igbo ọjị bara anyị uru n'ahụ mmadụ tupu ya bawa uru n'ala Igbo kwịọtara n'ahụ mmadụ ojii na-enye aka igbochi ihe ndị bekee na-akpọ antibacterial infection ya bụ inwe infection ọjị na-enye aka igbochi ya ọ dị na-enyekwa aka inye ndị a na-arụ ọrụ ike ọdụmike ike ọfụma ka ha rụọ ezigbo ọrụ ọjị na-enyekwa aka ime ka nri daba na ahụ ọfụma ọfụma lanquiz gwagodu m ọjị dị iche iche ndị nọ n'ala Igbo nwaada kasị ị na-achọkarị m okwu oge ọbụla ị na-achọkarị m okwu mana ịma chi m agaghị eme m ihe chere biko ka m zaa ijugo na chere ka m zaa nke ndị Igbo nwere ọjị dị iche iche ma nwekwa ihe ha pụtara Mhm. e nwere ọjị gbara otu nwee nke abụọ nke anọ nke ise gawazie mana ka anyị bido na nke mbụ ọjị gbara ofu nke abụọ ọjị a na-agbọ ọjị ndị mmụọ ọjị nka ndị mmadụ anaghị ata ya ịta akwa ya mama ihe ga-eme gị ihe ọbụla mere gị iwere otu m dị na agaghị m atali ọjị ndị mmụọ nke abụọ ọjị nke a na-eji eme ihe ndị ahụ dị iche iche ehe nke ahụ bụ ọjị gbara ofu enwekwara ọjị gbara abụọ nke akwa ọjị ndị eh, mmụọ enyechara ya ahụ ha niile ewucha ọjị ndị mmụọ ha na-ata ya ata ma ọ naanị ndị dibịa na-ata ndị nke ahụ ọkwa ya abịa nwee ọjị gbara atọ nke a bụ ọjị ikenga ọjị na-egosi ikikere nwoke ndị na-ata ụdị ọjị a bụ ụmụ nwoke ndị na-alụ ọgụ ndị na-aga agha ma ọ bụ ndị e tere ude si na ihe a bụ ndị na-eme ezigbo ihe n'obodo onye ọbụla agaghị anakọta tawa ike kenga ọjị nke a na-enye aka iji gbaa ụmụ nwoke dị n'obodo ume nke ọma ka ha na-eme ihe ndị ha kwesịrị ị na-eme anyị nwekwara ọjị gbara nka a n'ịkwesịrị ịmanụ nke a ọnụ ya wụlọ ọjị nke anyị niile na-ata ọjị gbara nke anọ ọ ya wụ nke na-eweta udo na ngọzi a na-eji ya eme mmemme niile ịga n'ịla ebe a megi ịlụ nwaanyị ọya wụ ọjị gbara nnọọ ka a na-ewepụta ọwụkwa nke gbara ofu na nke gbara abụọ na nke gbara atọ ọjị nke anọ ahụ na-egosipụta ahịa ndị Igbo ịmasị ọwụ orie afọ eke na nkwọ mhm, anyị nwekwara ọjị nke gbara ise nke a bụ ọjị nke a na-agbọ ọjị ụbara nke a bụ ọjị na-egosi ihe ọma na-achọ ịbara mmadụ ọ na-egosipụtakwa ọjị ọ na-egosipụta omume onye na-amụ nwa onye na-achọ ịmụ nwa e nwekwara ọjị gbara isii mm. nke a bụ ọjị a na-agbọ ọjị ndị mmụọ na ọjị eji agba ndụ ọjị ịgba ndụ e nwekwara nke asaa nke a bụ ọjị nke na-egosi ihe na-achọ ime ihe ọma maọbụ ihe ọjọọ a na-eji nke a akọwapụta oge ihe na-achọ ime n'ala Igbo ndị ọma na-ele anyị anya Ụnụ mana akụkọ ọjọọ a na o toro ezigbo ogologo ọ bụ ihe a ga-akọcha n'otu ụbọchị mana cherenụ anyị ga-ewetachara unu ya mee ka ụnụ gwọta ya nke ọma ụzọ ndụ ka na-abịa n'iru hmm. oge n'oge anyị ga na-enye unu ya otu unu si chọọ mana ụnụ maka ka anyị na-esi eme ya n'ụzọ ndụ ebe a maka na anyị na-achọ igbu unu obiọma ya mere ka ọnụ onye bụ onye anyị kacha hụ n'anya n'izu ụka nka ngwa kasị ka m jụọ gị ugbo ebe ị na-ajụ m oge ọbụla ị na-ajụ lam kris lam kris orule na nke gị ngwa kọta onye anyị ga-eje eme onye anyị kacha hụ n'anya n'ụbọchị nke taa na-emete ihe ọtadị m mgbe ị na-ajụkarị m ihe ndị ajụọla gị na ọrawa gị ahụ mba ọra ọrakwara n'ahụ ngwa zaa zaa zaa ọrakwara n'ahụ chere e, e, e, esi na onwe anyị kacha hụ n'anya ịma anyị kwuru okwu bụ okwu gbasara ọjị ọ ga-awụ n'okorobịa ụmụ kịrịkịrị ndị a ọ ga anwụ chere Pete Edochie aka na ịma ihe ngwanye m aka nara aka nara aka igbo ndị ọma ụnụ ma na akụkọ ọjọọ a gbara agba ya mere onye anyị na-ahụ n'anya n'ụbọchị nke taa abụghị onye nke unu na-amaghị ọ bụ nwoke ama ama nwoke ndị igbo ji eme ọnụ enweghị ihe a ga-ekwu gbasara ndị igbo ma hapụ ịgba nwoke afọ a nwoke a bụ odogwu nwoke naanị ahụ ọnụ ya ee nwoke naanị olu ya okwu ụka nga gị masị na nwoke gbazuru agbazu ekwuole ị na-ahụkwa ya n'isi si gị afụ nwoke afụ ogologo imi ah! ya nwoke abụghị onye ọzọ ọ bụ onye anyị mama na-eme ihe nkiri onyonyo nke onye ọbụla na-ele ama ya ebe niile nwoke a bụkwa nwoke a mere ihe onyonyo nke nke a wuru oge ahụ na mgbe gboo nke Chinachebe ọ gbara agwa ehe ọ gbara agwa dịka Okonkwo mm. hei nwoke a o gburu muvi ahụ Igbo o mere ya eme ya ka nwoke Igbo amụrụ amụ ụmụ ya niile ma nwaanyị ya o si n'aka nna fere n'aka ndị ọma ka anyị nabatanụ maazị Pete Edochie nwoke ọma nwoke ọma afọ nwoke afọ ogologo imi ya n'ikpeazụ ụmụ masị na na-ahapụ nnụnwa na ụzọ ndụ a hapụ ịtụnyere n'ofu ilu ịmara na ilu bụ mmanụ ndị Igbo ga-eji eji ilu nke taa bụ onye wetara ọjị wetara ndụ ma weta udo ama m n'ilu a ma na ihe ndị niile ma amanụ m la Chris anyị ga-agbanụ ha ihe ọ pụtara ọbara ịkọwara ya mana ichetakwa na ma ọ na-eme anya ma ọ na-eme anya ma ọ na ọ dị gị omume too much ị ike ịba na comment seshọn ma tụnyere anyị ihe ị chere ilu a pụtara ma chere ka m jugodo unu na-esotụla kamera Boy TV ka ọ naanị dị n'elu ụzọ ndụ ọ na-emekwa gị ihere na-eso kamera Boy TV biko ụzọ ndụ a si n'aka kamera Boy TV Igbo abịara ụlọ gbaa mbọ soro anyị na soshal midia handụl anyị na instagram chetakwa nọ cameraboy.tv igbo na facebook ọ bụkwa cameraboy tv igbo na twitter ọ bụ cbtv owerri aha m bụ kasi ọnụmọnụ di bụ chute sorokwa m na soshal midia na kasi ọnụmọnụ na facebook na instagram nwoke m ị ga na-agwanụ ha ihe iji ndị ọma unu agbalịala n'ụbọchị nke tamakwa na n'obi dị unu mma ya mere unu echefukwala idenye ihe unu chere gbasara ilu a na kọment sekshọn ka nwaada kasisi kwuo unu echefukwala isonye anyị n'igwe ndị anyị ji agbasa ozi o sonyekwenụ nwoke ọmalịcha m bụ lam lamchris na instagram at real lamchris ka ndụ unu wee sala ọkụ ndị ọma n'ụbọchị ọzọ ka anyị funu